nna m nna ahụ papa ụmụ iyi anọ ego iru daawe igbo ọkwa nwee sị gị na gị egosi na gị enye ya azụ na gị gosi ya ka esi akụ azụ o nwere onye ị ga-amụ gosicha ka esi akụ azụ ọstil ọ ya agba m na wetabe nna eje oke enwere ike idonye iru na na wọchị enwere ike ebe ị na-aba anya n'anya ka ijee na nke chi ka ọ dị ka ijee na nka nke mma amaka ije ijee ide iliwasịa ozugbo ị na-adọnye iru dị anyị ga-ada ebechacha ompa oh, eh, onye obodo onye obodo ada etu ya egbe na nwa ugo ide ị na-anya efusi ụmụ iyo kapasita jalụsịa belụ belụsịa belụsịa mana oge ị na-abịakwa ibe onwere nwere nwa akịlịkịlị nwa anyị bụ n'ụzọ ka ọ na-ebe akwa dọkpụrụ ya n'aka ị breki ka ị gbalị na-eme nwa o ji ebe akwa dọwere m ga-agwa ife nwa ji ebe akwa chechei ompa chechei eh, eh, eh. ịdọ naanị ekwesị ịchịta mmanya ị na-anya efu na ebe fasi mix ya na kret a na-eme isi kret na-abịa onye nke a gịnị ka ị na-aṅụ ompa onye nke a gịnị ka ị na-aṅụ sinye ya laif etu a atụkesịa nwere ike bife ịghọta ife na-emenụ chi ejie na ofu paketị si gị ga-eweta ebe a ị ga-anọ atụkesị anya ụfọdụ ga-ewelụ fanye nke mfanye na ntị etu ahụ alụ ga-eme ya n'isi bụ niile ebe ọkụọ eti abalị ị narọ oge a ka ị ga-ama na ụmụ iyo niile a na ebe a ibe niile abụ ụmụ alụba alụba daily in the making befe iwetfed ebe na ijụọ ego ole ka aṅụ asịgo na 12,000 mmadụ na ọ na-aṅụta 12,000 asị ebigi efi ya eme ebe ime transfa ịwaba ibe niile achịpụtasịrị ụmụ bọtụl ị mara ebe dị bọtụl si wepụta ekpere ekpopụta bọtụl ụfọdụ imefe a nwechaa 33 bọ outstanding ibe ama bụ na agbakọ n'ego akwụ ụgwọ ụtụtụ onye ọbụla alịpụtasịkwa abịa onye malụ nke ya nye ya ka onye gbazugoro afịa bifin abịa onye iru the next day a na-ekechi ụfọdụ anọ na-esiwasị eh, eh, <laughs> etu a elebatakwa iwere nwayọ elebata paakị ya ozugbo a na-afụgodu platinum by fast summarize gị ya AWK watụ watụ watụ afa ama nọmba anyị onye obodo onye obodo isi a na-aza anyị a na-eliwasị na-akpa onye na akpa gị etu everyday a na-aṅụ 15 mkpa 20 mkpa ọgwụkwanụ e, ịdọbali ya ebe a ka ị ga-eli eli eli eli eli ịwakwa another ebig atụkwa dan just like that mana ụmụazị na-etonite etonite ụfọdụ dị 2 years ụfọdụ dị 4 years ndị 6 years etu a achụpụsị afọ ebe fa na-agụsị ụmụ nọziri praịmarị a ego ole ka eji chụọ fa na skuul 700 naira ụfọdụ bụ 1200 ụfọdụ bụ ụmụ 1200 onye debere ịbụa o jiri ego ịmata ya ụta ije na vileji afụfụ dị o nwere nọziri skuul dị n'ogbe gị tinye n'iru ebe ọ bụ 20,000 ikechite kwụọla ụmụazị isii ụgwọ akwụkwọ ụmụazị ịsaa ọ bụ ofu onye ka iketalụ kelee onye ahụ igolias go there eyi n'ọkpa there, 10, sandal 10, school uniform 10. You go there akpa akwụkwọ, kwụọ ụgwọ akwụkwọ, si agụọ here, one go, ya gụọ ya until ọgụcha primary school nọ n'afa gị, kwụ ụgwọ. Ọ bụ secondary school, ee eh, na ị ga-akwụgide onye agụsịa secondary school. A na-eme ya eme. Mee nya na knowledge bụ pawa na ọ bụrụ na ụfọdụ n'ime anyị nwere ọpọchuniti ịga skuulu life anyị ka anyị ịgbanwe, ị na-ewe. Ọ bụrụ ife chochoi o the same way ị nakwa alịpụtakwa the same people kwa dem the same people a nọkwara aṅụ ompa n'isi heneke mbadweza fanwa ga-atọtukwe ya ọmata sịrị akpa anụ ọrịa gwa akwụkwọ anọ na edipọt na edipọt onye edipọt na-enye gị mmanya na-aṅụ ọnụ gbawa idi a nwapa isekwasị gị etu ikwe nke itinye n'isi ka isi egbuo o gotekwa anwụrụ ise ebe ị nọ ebe ọbụla bọ mmanya siri a ks aka gị ji Ah, nwanne m nke ezi isiri bụ nwa iyo ebe a bụrụ ibe nna azụ egwekwa ibe a nke nke nke ịkpọ iwu n'isi ịbụ nwapa jee chọọ ife ị ga-alụ maka chika nna agwa ya onye pụtakwa itu achọchọghị omba achọchọghị omba ebe a ka ị pasta ndị nwa anafe etu ichọchọghị omba isi ibe a niile bụ ka falie yi falisikwo yi faya akọ maka anyị faya akọ nọnsens about you ụfọdụ ekwu na ibe a ka ị na-ezu ya niile iji egolu moto ka e wee rafta anyị o ife ama na-akọsi about you ee na ijere akwa ọgụ akpụla efi ee e, e, na nna gị nwụkwa mgbe na akwa onwere ife ama na-akọ about you the same people o efirikwe m onye kpatara ego otu osichi isili ego ya lie mana ebe ndebe ndị concern bụ ifuokwu ụmụazị a future generation a ka e invest ya on these children invest on them ị na-agbapụta n'ụzọ fụ ka ọ na-ebe akwa gbaa breki jụọ ya gịnị na-eme ya o nwere ike ọkwa na achụlị ya na skuul efu litl success a na skuul ka achụrụ ya bifo e na ebutela ife ọma anyị ga na-anọzi a na-achụfa na skuul bifo eme ife gbaba n'ofu nọziri skuul gbaba n'ofu praịmarị skuul imenwuli ya nwanne m imenwuli ya ọ bụgodo 20,000 ka ekwuru n'isi ofu akwụkwọ ozuli egosi nọziri n'ife niile meeli anya meeli anya nwa agba echezọghị mkpụrụ obi anya na-agọzi parents ya ga na-agọzi anyị obodo a ga na-agọzi nwanne m ka anyị invest ya n'isi ụmụazị na ụmụ arụ anụnwa na-etolite ọkwa ndị a bụ awa ọkwa ndị a bụ ndị ga-azata afọ anyị ebute na-eje ofu aka na ogiri na-achọzi ịba uru n'ụwa ya ebe ọ nọ bụ ọṅụọ na nke chi n'elu echife ya na nke chikọdị ebe ebe na-akpọ chikọdị na ka ezi mmanya nyanyere mmanya m na abụ mmanya nakwa izuli ezu ee chikọdị na onwe ya n'irikwa ịkpagbugasị e, e, ụfọdụ ị na-apịasu ịpịasụbezi onye gote eji mmanya bịasịa kịta ka ife ya eme jee chọọ ife ị ga-eme alụba m nwunye o jee chọọ ife ị ga-eme mezina nkọ eli na taịm ara eche mmadụ ee eh, nwanne m oge nwa bụ onye na-enye ndị a moral ya bịa ka etuo ya aba invest ya na ụmụazị ụmụazị a ga-agọzi gị ebighị ebi chukwunna bi n'igwe ga-agọzi obi n'igwe nke atọ ga-agọzi dịka ị na-eche nyere ụmụazị a na-enwere ndị ga-enyerefe aka nne na nna nọ na vileji na-ata afụfụ nwere ife na-aga agadi a nwanne we look up to you ife ịbụ bụ ebe igi ka ị akụghị na-achụ na mba niile a ị na achụka ka chukwu nye aka ka ịchụta ya biko ndị nọ n'ụlọ n'ọlụ ndị jelife ife ndị jele njekwa alụ ndị nọ n'ụlọ mana otu ị na-ene m ka ọgwụkwara ọrịa m n'ọnụ biko mee ka ya chọọ na ndị anyị bi n'ogbe anyị ibi na ịkọ ọlụfa vileji mitin ụnụ fanụ ife a nkwu ndị be anyị anụgo okwu ya onye Igbo orimili dọla onye isi ụmụ iyo